Njikọ ahụ kwụsịtụrụ itinye aka n'usoro nduzi nke mgbakọ ahụ n'abalị iri 10 Nọvemba, anọ n'ihi nchụpụ nke National Union of Metal Workers of South Africa n'abalị asaa n'ọnwa n'afọ puku abụọ na na iri anọ.